Feel the vibe. obi ya tụ igbo n'afụfụ ma nwa dụlụ ngene kụlụ ngene nwụọ o na be anyị o anyị na-eme afụma n'obodo oyibo anyị na-eme afụma akwa onye nwere igbo nwere ihe mma malụgo onye jebe ọkpọrọ nwanne ya